Come join us and listen to the young preacher teach us about evil. I got a lady way too like a bow. She steady come visit me. I'm all alone. My papa come out, my mama come out. She say one day come make a carry bow. I got a lady like a bow. She steady come me. I'm all alone. My papa come out, my mama come bring it. Yeah, brought it So it's the kilo, like I asked you. <laughs> kilo. You know it's going to be a long weekend. Omo, um, this is what I brought. You smoke or you not smoke? Smoke.